ife niile anya na-afụ nara n'efu ife niile anya na-afụ nara nwere iri na ofu ka nwere sọọsọ ofu facha nwere ife ifu ife niile anya na-afụ nara n'efu ife niile nọ n'elu ụwa bụ okike nke chukwu otu a ka ife niile anyị na-achukwu si n'ike nke chukwu mana tupu iche ya bụ echiche nke ukwuu sapa anya ime mmụọ gị ma jụkwa nne mụrụ gị na na nwa amụrụ n'elu ụwa o were nyụọ nsị nye nsị ya ma sị na ọ maghị onye kpara nsị gburu ya mba ọ naghị eme eme maka na anyị echezina na chukwu elezona ị na-eme ihe na-adịrọ mma biko emezina ị na-agamiga ife siri ike biko ebezina maka na mmadụ niile nọ n'elu ụwa kwesịrị ị na-eme ihe si n'osisi eziokwu were putesie ịkara mkpụrụ ya tarie onye gị inu iwere ghọta inu dị n'inu si na eziokwu na-enu inu iwere ghọta na onwe ihe mmadụ bụ ana n'ụwa na-abụrụ sọ mkpụrụ obi ya maka na ife niile mmadụ na-eme maka na ife niile anya na-afụ nara n'efu fancha bụ ife efu fancha bụ ife efu ife niile anya na-afụ nara n'efu ife niile anya na-afụ nara n'efu ị nwere iri na ofu ka ọ bụ nwere sọsọ ofu ị nwere iri na ofu ka ọ bụ nwere sọsọ ofu fancha bụ ife efu fancha bụ ife efu ife niile anya na-afụ nara n'efu sapanye ime mmụọ gị ma jụkwa nne mụrụ gị na onwetana nwa amụrụ n'elu ụwa o were buru ụgbọala ma ọ bụ ụgbọala o ji ebu ana mgbe ọ ga-anụ na ya mba ọ naghị eme eme maka na ife niile anya na-afụ nara n'efu fancha bụ ife efu fancha bụ ife efu fancha bụ ife efu fancha fancha fancha bụ ife efu For updates on our events and activities, make sure you follow us on Twitter and Instagram at WordUp411. Also go to our website www.wordup411ng.com. Make sure you like this video and subscribe to our channels and most importantly, leave a comment below so we can keep the conversation going. Thank you very much and stay blessed.